m unu wee na-asị unu nnọọ na Igbo Online College afọ mbụ bụ Edith Nwogu anyị nwere ndị ọbịa pụrụ iche na Igbo Online College anyị wee na-asịkwa nnọọnụ nnọọnụ nnọọnụ ezigbo nnọọnụ n'egodu ka fa si egoli ee <laughs> ọ dị mma fa ga-akọwa ndị fa bụ kịta ha ga-akọwara anyị ndị fa bụ ịma na onwe ụmụ nwaanyị Igbo ya bụ ịjụọ ya onye ọ bụ ọ sị gị na ọ bụ nwaada ọ bụ ọkwa nwaada o mana ka anyị ma ma ndị nke afọ fama akọwa onwefa eji m n'aka na fama akọwa ndị a bụ ndị Igbo nwụchara anwụcha ndị Igbo rụọ mmụọ <laughs> ọ dị mma nnọọ na Igbo Online College mmasị unu nnọọ ka anyị matazia ndị unu bụ abụ m akụ. Chioma Okafor a na-etikwanụ m mkpụrụ mma abụ m Odoziakụ Ujunwa Obaka a na-etu m mma emere ọda 1. mma emelụ ọda mma nke emelụ ọda esi esi wee tụ mma <laughs> gịnwa bụ mkpụrụ mma ewu. mkpụrụ ya ụna na-anụkwa mma mana nke mkpụrụ ya onye nke a bụ nwa eme mana megodonufe anya ọ na-afe yiri ife <laughs> fayiri ife ọ dị mma ife anyị ji bịa taa bụ ife unu ga-achọ ife ga-amasị unu tụmadị ndị ka na-eme dalịm dalịm <laughs> ife anyị ji bịa taa bụ afọ a otito nwoke nụrụ nwaanyị nwere ike ịkpọ nwunye ma ọ bụ nwaanyị nụrụ di nwekwara ike ịkpọ di ee o na-adaba owe wee dịrụ ka a na-eme afọ ọ ga-abịa ịkpọ onye nke gị ọ gaa n'ime ana na obi ya wee sọ anya kpọrịkpọrị <laughs> onwe ife ị na-ahịa ọsọ onye gị ozugbo mhm. enwere afa ndị ọ ga-abịa ịkpọ odoge anya na ụmụ nwoke ka a na abịa ya nwekwere n'afa ndị nwoke nwere ike ịkpọ di di nwere ike ịkpọ nwunye nwere onye ọ dị n'iche nọ febụ ike ịkpọkalịta onwe ha ya bụ na mgbe anyị na-akpọ afa ndị a ị nwere ike isi na ya mụta nke ị ga na-akpọ di gị ọ bụrụ na ị ga na-achọ ịnụ di anụ enwekwa ike ị na-akpọchi afa ncha ịgba anya ọgwụ saịdị ogwere isi saịdị awa ịgba anya dị ọgwụ ịghọta <laughs> ọ dị mma ka anyị baa n'ife anyị awa. nke mbụ ka anyị kpọka n'afọ ụmụ nwoke ya ma na nwoke ka a na-akpụ ya gọngọm nwoke ji nwaanyị kedu ife ụmụ nwaanyị igbo na-ada akpọba dịfa nke mbụ nwaanyị igbo ụfọdụ na-akpọ dịfa ọga m mana dịkịta na-akụkwa nke a dịka ha ga-asị na ha onye ndị mgbe ochie mm-hmm. mana ọgam ihe ọ pụtara na bekee bụ my boss <laughs> superior so agwara m mana ọgam, enwere ndị na-akpọ ezigbo di m di m ọma nke a bụ maka nke ụmụ nwoke ọ ga-abịa ịkpọ ịmanụ nwoke ka akpọle o nwekwa ndị na-akpọ nna anyị nna anyị Emmanuel nwoke ka akpọrọ ya n'aka nke ụmụ nwanyị a na-akpọ nwunye m ezigbo nwunye m oriakụ m odoziakụ m obi dị ya bụ eme ihe ndị a ka ụmụ nwoke nwere ike ịkpọgasị nwunye fa ọ dị mma ka mgbe emere ọda tinyere anyị ọnụ n'afa di na nwunye nwere ike ịkpọ onwe fa mgbe emere ọda ụfọdụ ụmụ nwoke na-akpọkwa nwunye fa lọọlọ m apụ na ụmụ ezi nwanyị mana nwa mere ọdachi elugbo ọ bụrụ na etughị nọ kịta gị ewe kpọọ gị apụ n'anwụ ka ịkọ ya adị obi adịla m nso m ga na-egoli na-eme ngala mm-hmm. mma mkpụrụ mma <laughs> ifụrọ ọchịwago nke gosiri na ọ bụrụ na di ekpo anya afọ a na ihe ọbụla ọ chọkwa bụ to the half of the kingdom ọ dị mma mkpụrụ mma gwa anyị afọ ụfọdụ dị na nwunye nwere ike ịkpọ onwe ha afọ ụfọdụ dị na nwunye kwesịrị na-akpọ onwe ha ndị di na-akpọkwa ụfọdụ ndị di na-akpọ nwunye ha ọmalịcha m ụfọdụ na-akpọkwanụ nwunye ha m; ụfọdụ na-akpọkwanụ nwunye ha oriakụ m Mansi, mas, Maciolo. Eu! Eu! Maciolo! Eu! Eu! Nwaanyị, afọ a na-atọ unu mmasị dị olu nna nke atọkwa ahụ pisis ọ dị mma ka que é ụfọdụ é é é. ọzọ oke ụmụ nwoke ụmụ nwaanyị na-akpọkwa jifa ndụ domo nke ndụ ndụ ndị igbo ibe m gbakọkwaa na ya <laughs> na onwe ndị na-akpọ ndụ ya nwoke a nwere ka o si mee he mmadụ anaghị ya he mụnwa na-akpọkwanụ di m obi m obi m nke a ka ọ ya wee kpọzie ya isi ekochie <laughs> <laughs> ụfọdụ na-akpọ ụtọ m ụtọ m mkpụrụ mma ngwa ụfọdụ ụmụ nwanyị na-akpọ di ya ọga m ụfọdụ na-akpọkwanụ di ya ụtọ obi m ụfọdụ na-akpọkwanụ di ya ọtọ belebele m ụfọdụ ụmụ na-aga kpọọ dị ya ọtọ bilibili di ya ti na ọba n'isi otu a ha mere gị ihe niile ịchọ. chọrọ o ndị na-asị ndom mhm. ndom mhm. ịghọtago nwa ụfọdụ na-asị na nwunye ha bụ ụtụ ha ugom ugogbe oyibo m mhm. ewo <laughs> ọ dị mma nwa mma emere ọda ọ nwekwenụ ụmụ nwaanyị na-akpọ difa dike ịnwere e ihe dike mhm. ọ nwe ihe ọ ya eme ihe dike na-emesiri ihe ike etu onye dike m ọ bụgodị ụlọ nwere ihe ọ na-eme mana ọ nwoke dịbụ ụlọ mhm. ihe ọbụla daa asị kịta na agụrụ ogbe ga-esi mee ọsị ee na-achọ ụmụ m okwu onye na-apụta ya mere na nwoke ọbụla bụ dike na ihe mm-hmm. mm-hmm. enwe nke a na-akpọ odogwu m nwoke m mana ọ na akpọ ndị mma akpọ ụmụ nwoke afọ a ha tụwa ụmụ nwoke ụdị afọ a eo nwoke ebinye n'ike na ebube eo <laughs> ọ sịghị biko nwunye m kwuo ife ị chọrọ kwuo ife ị chọrọ ọ dịrọ ndị ebie ụfọdụ ụmụ nwaanyị na-akpọkwanụ dị ya agbala nze agbala nze dịka ọra ka ya aga kpọọ di ya di ya na-emezi ngala ọ dị mma emume emela ọda onwe ọzọ ike a ma ikwu ọ nwekwe ndị na-akpọ mba nkeji mba mba mgbe eji akpọ mba nkechi na mma nkechi a ndị na-akpọ mba nkechi na ọghọọ ndị Igbo ma ọ bụ ọ na a na-ese okwu mba nkechi mba nkechi ọ maọbụ ọ bụ ụmụ nwaanyị na ụmụ nwanyị na-eme ihe bịa nwoke m nwoke ọ nwoke bịa nye m nwoke a ọchịnọghị nwoke nye m ego biko ọ bụrụ ihe ị na-akọ ezi ụfọdụ ụmụ nwoke na-akpọkwanụ di ya mma oge <laughs> mma oge nwunye ha <laughs> na-akpọ nwunye ha mma oge mma nkechi ma <laughs> bịa nwaanyị a bịa nwaanyị a bịa nke a nke nwaanyị ọ na-aba isi mba ọ bụ ike agọzie nwaanyị a chọwazie kelizi ụfọdụ na-akpọkwa n'afa ha mana mgbe ka o si adị m owu ndị a na-akpa afa ha ụfọdụ ọ dabara ụfa fa na-akpọ dịfa afafa mana ịma mgbe ịtụrụ mmadụ afa mm. aa ịtụolu mmadụ afa na omenu ngala ogwe na ihe o ji bụrụ gị bụ oyo oyo nwere onye ọzọ bụ na onu ka ezi onye ga-etu afọ ọ bụrụ na ọ bụrụ gị ifeanyị na-ekwu taa di na nwunye biko dododo na-etu na onwe unu afọ ịnụkata ọ bụrụ iwu ma enye gị ego ọ bụrụ iwu ma enye gị nsọpụrụ ma enye gị nke nwa ma ọ bụ na emelụ gị nke nwa ịnọkata ituo n'afọ mm-hmm. ikilichie nwaanyị iji nụta n'ụlọ etubelu ya afọ anụnụ o nwere n'ife iji je nọtụ anụnụ itobelu nwaanyị anụnụ itobelu ọ na-emelu gị ngala nwaanyị imechienu dị gị anya tubeni ya tubi dị gị afa na onwere onye ọzọ ga-etu ya afa ọ bụrụ na ọ bụrụ gị eh? <laughs> ọ gwere ụmụ nwaanyị na-akpọ di ha nke ọzọ ma ọ dị ha na-akpọ ha nke ọzọ <laughs> Nkozu. nke ọzọ nke ọzọ ọ na-abụ agwa ndị onwe ndị anyị agba agwa okwu n'ụlọ ka intapritas ndị agwara amalụgo ndị agwara amalụgo werụzi ile egozi anya ụlọ ụlọọrụ ọ dị mma igbu obi igbo ekene m unu na-asị unu daalụ maka ige anyị ntị Today we talked about a very important topic. We talked about Igbo pet names for couples. Igbo pet names for couples. All the names we mentioned here are all pet names for couples. So you can grab one and call your wife or your husband. Thank you for listening. Thank you for watching. Bye and see you in my... By the way, before then, please remember, remember, remember to subscribe if you've not done so and give this, give this video a thumbs up if it interests you. And remember, don't forget to share, please. Share to your friends and family so that they will see this video, they will watch this video and subscribe to this channel. demedala igbo bụ igbo biko binyela anyị aka ebe de sọbskraịbụ ụmụ ebe ị ga-afụ ede sọbskraịbụ dị na red dị na-acha mmemme pinye aka ebe ahụ jee pịa mgbalemgba ka ọ ga-abụ mgbe ọbụla na anyị mere ihe onyonyo ka ị wee fịa anyị nwee na-asịzi gị deme daalụ ka emesịa